ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ukwuu na jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị baptizim Mission Association nke mba afrịka gbara gburugburu site n'ime eru nke dị n'ime Ibadan na steeti ka ozi ọma si eru unu nso ugbu a ọzọ ka chineke wụkwasị ngozi pụrụ iche n'ụbọchị nke taa na jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya ọbụladị n'akwụkwọ ilu ilu isi nke iri iri abụọ na itenaịnị amaokwu nke iri na asatọ ilu 29 amaokwu iri na asatọ ọsị mgbe ọhụụ na-adịghị ndị ala ahụ adịghị nchịkọta ma onye na-edebe iwu ihe na-agara onye ahụ nke ọma ka chineke gozie okwu nke a ka onye anyị ngozi pụrụ iche mepekwana anyị isi obi anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru ihe a ga-eji wee merisi okwu ga-abụ nwee ọhụụ ọhụụ agba nke ịtọ nwee ọhụụ ọhụrụ agba nke ịtọ ekele dịrị chineke ọbụla na anyị ka nọ na ọnwa nke mbụ na-arọ nke a anyị kemgbe arọ a malitere ka anyị na atụgharị uche ihe gbasara ọhụrụ na ọhụrụ n'ihi na Chineke chọrọ imere anyị ebere ọ bụ na ọ chọrọ o mewuru anyị ebere ihe ọ na-achọzi bụ ka anyị tinye onwe anyị n'okpuru nke ya ka anyị wee nweta ihe nketa nke kwesịrị anyị n'arọ nke a ka ọ dịka dịka mgbe arọ a na-abịa n'isi njedebe ka anyị fụ ịdị mma nke chineke na ngọzi nke o ji wee chọọ anyị mma n'ihi na ahụ nke a gabara anyị ahụ mbuli elu ahụ dịrị otu na ahụ inwe udo na ahụ ngọzi pụrụ iche na aha kraịst jizọs bụ onye eme. anyị anyị wee na-atụgharị uche kemgbe a gbasara uh, ọhụrụ n'ihi na chineke chọrọ imepe anyị isi obi anyị ka anyị fụ karịa ka anyị na-afụ na mbụ ka anyị matakwa n'ihe karịa ka anyị na-ama na mbụ n'ihi na ndị nke mara chineke ha ga-adị ike na-ewu ewu chineke chọrọ ka anyị mara ya karịsịa ka anyị wee dị ike ka ọ ghara ịbụ na ebili mmiri ọbụla nke ya atụ na-arọ nke a ma ọ bụkwa na ikuku ọjọọ ọbụla nke ya ekwu na-arọ nke a abụrụ ihe ya ekuchapụ anyị ma ọ bụkwa ihe egburu anyị laa ma ọ bụkwa na ihe anyị ntamụ ma ọ bụ ị na-ata nkekere eze kama n'ihi ndị a niile mgbe ha ga-ebukwuru bịa ma ọ bụ mgbe ha ga-abịa e, e, n'ozuzu oke ha niile anyị bụ ndị ya kwudosi ike n'okwukwe bụ ndị ya kwudosi ike n'okwu nke chineke bụ ndị ya kwudosi ike ọbụla dị na mkpebi nke anyị nwere n'ime kraịst etu a ka chineke chọrọ ka ụmụ ya si na n'ihi na o kwuru sị na ya agaghị ịrapụ anyị ya agaghị alekwana anyị ma ọlị n'ihi ndị a niile ọ chọrọ ka anyị guzosi ike n'okwu mgbe anyị na-eme nke a anyị ga-afụ mma ọ mara ịnọ n'ime jizọs n'ihi na jizọs anyị bụ eze ụmụ jizọs bụkwa na eze n'ihi na anyị na achị ọchịchị anyị na ga-aṅụrịta ọṅụ o na-eme ka anyị mata na ndụ ndị nke nwere ọhụụ. maara ebe ha na eji maara onye na-edu ha maara mgbe ọ sị ha kwụsị mara mgbe ọ ha gaa n'iru mara mgbe ọ ha gba aka ndị ma ọ bụ aka ekpe mara mgbe ọ ha zuo ike ka m lụrụ n'ọgụ n'ihi na ndị nke na-amataghị Chineke ga na-asụ isi n'ihi na ha fụghị ụzọ ma ndị nke maara chineke fụrụ ụzọ na-agakwanye njem n'ihe nke chineke etu a ka chineke chọrọ ka anyị si wee na-aga na-ịga n'iru josef bụ onye matara na nna ya na nna nna ya na nna nna ya bụ ibrahim nwere ọgbụgba ndụ mgbe ihe ndị a niile na ebili m niile na-atọ na ndụ josef na mgbe ebubo nke onye ọjọọ na emu niile nke akwara ya ihe ndị a niile anapụghị josef ọhụụ nke chineke nyere n'ihi na ọ matara ebe ọ na-eje dị ka o si wee dị na ndụ nke jizọs kraịst ọ ma ihe o ji wee bịa n'ụwa ọ bịara dịka onye ya enye nzọpụta nye ụwa ọ gwara ụmụ ya zia sie na ya bịara imezu iwu dịka esi wee dee na akwụkwọ nsọ n'ihi na ebugoro amụma banyere na-arọ kwuru arọ gara aga ndị amụma dị iche iche buru amụma gbasara ọbịa kraịst na afụ nke o ji afụ wee na ndụ nke oyi atọgbọ n'efu maka ndụ mmadụ ka anyị wee bụ ndị nke nwere ndụ ebighị ebi mgbe ọ bịaziri wee na-agazi dị mgbe a chọrọ ịkpọgbu ya n'obe ọ matara ọ bụ na akpọgbucha ya n'obe na ndụ nke gajideni ya makarị ndụ nke afọ n'ihi na ọ bịa ịzọpụta mmadụ na mmehie ka o wee nye anyị ndụ ebighị ebi ka anyị na-abụ wee chi ya wee chịkwanye ọchịchị mgbe nke a niile na-eme mgbe a na-akwaghị emu na mgbe a na-eme ihe akaja o meghị ka obi lọọ ya mmiri ma ọ bụ sị na ya amaghị mmezi n'ihi na ọ matara na mgbe nke a gasịrị ebube nke ya dị n'azụ ya karịa ya karị ebube nke a etu ya ka ọ dị mgbe o mesịrị nke a akwanso mee ya na o si n'ọnwụ bilie wee lago n'eluigwe o wee dọrọ n'aka ndị nke chineke bụ nna akwanso ka ya mata na ebe a ka ọ ga-esi bịakwa wee kpee ndị nke dị ndụ na ndị nke nwụrụ anwụ ikpe wee chizighachi ya mgbe ebighị ebi etu a ka ndụ ndị nke kraịst kwesịrị na-adị mgbe ọbụla ị na-agba ọsọ eluigwe na mgbe ọbụla ị chọrọ inwe ihe mgbanwe na ihe ọhụrụ n'ime ndụ gị ajọ onye ahụ ji ebilite imegide gị o wee napụghị ngọzi gị o wee napụghị ebube nke kajibiani ka o wee napụghị ịtụrụ ugo nke chineke kwadoro ndị nke ya na josef mgbe a niile bịara na mkpọrọ na ihe ọbụladị dị emu niile o kweghị ka josef bụrụ onye na-ele anya gburugburu n'ụjọ maọbụ onye nwere ntamu ma onye ya asịghị ọbụ ọgara niile na mbụ wee bụrụzi onye nke na-ata afụ n'ime mkpọrọ nke ma onye a na-ebo ebubo nke a niile anapụghị josef ọfụ na ihe chineke mere ka ọ bụrụ nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ndị achọ nke mara ọ bụ na n'ime jizọs kraịst chineke emegwughị eze n'ime kraịst chineke enewughị udo n'ime kraịst chineke enewughị nzọpụta n'ime kraịst chineke enewughị ngozi pụrụ iche n'ime jizọs kraịst ajọ onye ahụ ebitetesị gị ị nke a ebughị nke a ị nweghị nke a ebughị nke ọzọ aṅakwana ntị na-arọ ekwekwana ka eburu onye a na-eduhie enyekwana ohere iji wee tori gị ero n'ihi na etu a ka o si wee na-eduhie ndị ochie na ndị gara aga ọ bịara si iv n'ogige iden si ya ọ bụ ezie na chineke si na ihe ọ na-akọwatara bụ na chineke bụ onye ụgha anyị mụta njedebe aka osi wee dị ivu wee bụrụ ịdapụ onye ụwa wee bụrụ ihe nke nọ n'afọ ọbịara ndị mgbe ọ bịakwute jizọs kraịst ọ sị ọ bụ na nwa nke chineke gị mee ka okwute ndị a ghọrọ achịcha ọ bụ na jizọs kraịst bụ nwa nke chineke ọ bụghị mgbe o chetere mee okwute ọ ghọrọ achịcha ka o yezi abụ nwa nke chineke ọ sị ya wezuga onwe gị na-arụ m n'ihi na edowoo ya mata na ndụ gị na chineke edewo n'ime kraịst dị ka onye nwere mmeri dị ka onye nwere ngọzi dị ka eyi ileba anya n'ime akwụkwọ nsọ ị ga-afụ ihe pụrụ iche na ihe dị iche iche nke chineke kwadoro ndị ya nke chineke mere ndị ya gụkene akwụkwọ ndị efesọs isi nke mbụ amaokwu nke atọ ọ si n'ime kraịst na chineke na anyị ngozi niile pụrụ iche n'ime mmụọ nke na-apụta ihe ngozi chineke bara ụba n'ebe ụmụ ya nọ ọ bụghị mgbe onye ajọ onye agha dezie kwulio ma o mee ka anyị mana ọnya mgbe ihe ndị anyị na-abịa nwee okwukwe kwudosie ike na mkpebi ikpebi n'ebe chineke nọ ị gaghị chineke adịghị agharịpụ ndị ya kama mgbe ọbụla nnwale niile a na-abịa yọọ amara chineke yọọ ebi obere chineke ka o jidesie gị ike na arọ nka n'ihi na ọnwa ya abịa mana ịdaba n'ime ọnwa ka anyị kpee chineke chineke dọpụta anyị ka anyị ghara ịdaba n'ime ọnwụnwa ma ọ ka ọnwụnwa nke karịa anyị ghara ịbịa n'ihi na o kwuru si na ihe ndị a niile chineke maara onye kwesịrị ntụkwasị obi na ọ gaghị ekpe ka ọnwụnwa nke karịa gịnị dakwasị gị n'ihi maka gịnị amara ya ka mara chineke jidesi anyị ike na-arọ nka ka ngozi chineke bụrụ ihe nke ga-eme ka ha ike ilekwa anya n'ebe ọsọ eluigwe nke a mgbe n'ikpeazụ ngọzi chineke ga-emere anyị ebere amara ya ga-abara anyị ụba anyị ga-abụ ndị nke ya ṅụrụ ọṅụ tie mmeri akwa mgbaama anyị ga-ada ụda karịsịa dịka ọ na-ada na mbụ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme mana ya akamahụ gị onye na-ege ntị ọbanye adabe jizọs kraịst dịga enweghị nzọpụta gị n'ihi ihe ndị a niile ebughị ime site n'ike nke aka gị kama ọ bụ site na ubi ebere na mgbara nke kraịst nke ime ihe ndị a ị ga-ebugozo nnapụta na agụdị jizọs kraịst ka enweghị na nzọpụta gị amara ya wee bara gị ụba ụlata isi n'ebe ọbụla nọ n'ogede ugbu a si chineke nyelatawo ka o mere gị ebere ka ọ zọpụta gị ka o deba afa gị n'akwụkwọ nke ndụ kacha faga gị n'akwụkwọ nke ọnwụ nke a bụ ihe gonwa eji aka kpebi mgbe ị na-eme nke a ị ga-afụ ngozi pụrụ iche na amara pụrụ iche na aha jizọs kraịst bụ onye nwaanyị amen mata na ukwu a abịara ọrụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ na 08132900111 kwudo nke Chineke nke kasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị amen